ihe ị nwere ike ịmụ ihe naanị gị ma ọ bụ gị na ezinụlọ gị nwere ike ịmụ ọ bụghị naanị mgbe anyị gara ọmụmụ ihe ma ọ bụ mgbakọ ka anyị na-efe Jehova kama anyị nwere ike ife Jehova n'onwe anyị ma ọ na ezinụlọ anyị lee ihe ụfọdụ nụ nwere ike ịmụ n'ofu ezinụlọ ma ọ ma ịmụwa ihe n'onwe gị kwadebenụ maka ọmụmụ ihe unu nwekwara ike ịmụ abụ ndị a ga-abụ na ọmụmụ ihe nyekwara onye ọ bụla nọ n'ezinụlọ unu aka ịkwadebe ajụ ọ ga-aza Gwọọ n'otu akwụkwọ Baịbụl unu gụchaa unu ese ihe ndị mere n'akụkọ ahụ ma unu ede ihe ndị unu mụtara na ya mụọ na otu ekpere dị na Baịbụl unu ekwurịtazie otu o nwere ike isi nyere unu aka ime ka ekpere unu ka mma lee n'otu vidio si na jw.org unu ekwurịta ya ma unu ede ihe unu mụtara na ya kwadebenụ maka ozi ọma unu nwere ike ịmụgharị otu unu ga-esi ezi mmadụ ozi ọma unu nwere ike ileru ihe ndị Chineke kere eke anya ma tụgharịa uche na ha ma ọ unu ekwurịta ihe a na-akụziri nụ gbasara Jehova ihe edere n'ala ala peji sịrị gụọ isiokwu bụ si na ihe ndị Chineke kere mụtakwuo gbasara ya ọ gbara n'ụlọ nche Maachị 2023 ihe edere n'ala ala peji agwụla isiokwu a agwụla